ịsụchakwa afọ igbo ches pepa ka onye igbo ịma na jizọs na-asụ igbo na obi bụ onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ ndị ji sụọ igbo chest paper ka ịbụ onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo obi bụ onye Igbo ọ na-ekogodu m na ibu ndị Igbo ọ na-ekogodu m na ibu ndị Igbo harmonize, harmonize, popularize the business. Won't put on the business. I know they play with my business. Money put the f- denominator when they pick up you buy your calculator. Switching German, money man, as I came man, I won't get put terminator. And when they find you full of one man, on God, on God, 50 billion on God, add another 50 on God. Jojo your money for trench coat, what I gonna chop up with the top of the goats. Every time a nigga drop, I put up pen and paper when they did to bend the note. Hey boom, the culture nozzle. fearless, heartless. Um, I say go breathless. My competition is faceless. Havana cigar we light up. Woke big go na hilltop. Woke put up a down. Kezaki si chaniga wo boom the Igbo man. Again, I'm off we ballin'. Back to back we all foreign. Back to back Sierra. Back billionaire Mimo. God dominate, dominate. All we do is dominate, dominate, dominate. All we do is dominate. One Igbo Igbo. sụọ n'Igbo chest paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo ibe onye Igbo ọ na-ekogodu m na ịbụ ndị Igbo ọ na na ịbụ ndị Igbo nwanne ibe onye Igbo ibe onye Igbo ịsụchakwa afọ na ịsụọ n'Igbo chest paper ka ibe onye Igbo ịma na Jizọs na-asụ Igbo bibo onye igbo ọ na-ekogodu m na ndị igbo ọ na-ekogodu m na ibu ndị igbo gbala klava for street boys izuzu ezitelu gị mean boys left and right all boys ịma na menu niile g boys igbo drill on the off ill ilichapa enwere ogodu chill gị na onye na-eme ihe record deal Old oh, the prize as a free off manchester Ababa to Colchester, men na-ewego iwe men pasagodo na-achịgodo ike Godfather Chapo Capo dị tuti kapi men adịrọgodo happy boys anọchigodo top of the league table go red to the army label ka ego m dịkwa incomplete maka mụ na gada compete Lewandowski Mbappe Benzema Haaland, world class, top 9 Ilozogo ofici whole city mine kwechiri maka na mgbe oge lụrụ Chukwu na sign ka men kwado Bags, my nigga Chupado Me and my nigga biz in the back on the Prado Ozumba, Ozumba, Ricardo Dominate, dominate All we do is fucking dominate Dominate, dominate All we do is fucking dominate Nwanne Igbo Igbo Igbo Igbo Ịsụchakwa chakwa na ịsụ ọnụ Igbo Chest paper ka Igbo onye Igbo Ịma na Jizọs na-asụ Igbo Igbo onye afụ n'isi na igbo chest paper ka ibe onye igbo ịma na jizọs na-asụ igbo ife onye igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo ọ na-ekogodu m na ịbụ ndị igbo skita ma nigga dị dead fanwugo anyị gbugo fa final <laughs> chapo oga boss 100 karat correct